Thank you. onye omume chineke onye ọnụ na-eje n'ime obodo elu otu enugwu enugwu steeti na-eje ebe ifunanya ka gịnị ji wee ghara onye kwuru ya onye m toro ekpewe

edobe ka ọ na-ekwu na-enwe na nyabe na nyebe na nyabe gị ebe edudebe eze na senegal obodo dogwu tiri jelebie eze ndị igbo agarịga ebuo eze na senegal ezigbo onye egwu na-agụ onye egwu egwu okike ekute ka sịrị mụ na gị ị ga-adị ka nchechi na onye na-ekirita ego obodo na-abịa onye na-ekiri ekiri atụrụ nwa igbo eze ndị igbo na ase dị ka udo

eji Hey, ijikwa agadi okwu ya ka ijikwa bụrụ ọka eze ndị igbo ọzọkwa mgbagba ọkwa na-eze ahụ onye na-egbu na onye ji ego na-aba ụba alụ nwanne na-ekpeli maka nwanyị akụlọkụ kpalọbụrakụ nwanyị esiri

Oh, ịbala eji igbo si nwoke si m kele

dịka iwe mgbe ododo mgbe ododo mgbe ododo mgbe wee nọ na Dubai ụbọchị ozugbo ụlọ niile ododo nke izizi egbago onye ji egbowe onye ịgbara mgbodo mgbe kpekere ego ndị na-asa n'ịga ogirigara mmadụ ndị igbo